Hello, my name is Ifeka Uechi. I am from Onisha. I am going to sing the song of the drunkards. They call them Ndi Aworoma in Igbo land. I have lived in Mpo, Ikenando, Ozobolo, and Okigwe. I am very familiar with the songs of the drunkard. I am going to sing the song in Central Igbo. And the song goes like this pọ́n mú ofe ogoli pọ́n máa kàlí ogoli ebe na nwụ mmanya biko rapụnụ mo ka m were aka m tijie onwe m ọnụ mkpọkija ewu ịmago ụlọ gị ịmago ogolo ịmago mmụọ ewu mmiri zobe zobe anwụ chaba chajie echi agaghị m aba n'ụlọ onye kpọmasị ikpọ m ofe ogoli kpọọ m akali ogoli ebe m na-aṅụ mmanya biko rapụnụ mụ ka m aka m tijie onwe m ọnụ pọ́ọ̀mù ofe ogoli pọ́ọ̀mù akali ogoli ebe na anwụ mmanya biko rapụnụ mo ka m were aka m tijie onwe m ọnụ mkpọkija ewu ịmago ụlọ gị ịmago ogolo ịmago mmụọ ewu mmiri zobe zobe anwụ chaba chajie echi agaghị m aba n'ụlọ onye asị ikpọọ m ofe ogoli kpọọ m akali ogoli ebe m na mmanya biko rapụnụ m ka m nwere aka m tijie onwe m ọnụ